ụbọchị ọktoba dị na mkpụrụ ụbọchị iri abụọ na asaa ka ihe enunwa nọ na-afịọ na Enugu steeti gịnị na-emezi na ya bụ Enugu agụ na-ese afam mmakụ kọmuniti nke dị na Ọgụ Local Government Area na Enugu steeti ka ụmụ nwoke ruru ihe dị ka 20 n'ọnụọgụ jideziri otu nwanyị nke a nweghị ike ịkpa afọ ya maka ihe dabidoro ya bụ nwaanyị n'ebe n'ụwa wee jide ya bụ nwaanyị ka ọ nọzi na okwu arụsị ha na-atụtụ eju na dị araụnd okwu arụsị ahụ ka ejidezie nwaanyị enụnwa o wee bụ na ọ bụ ejuna ka ọ na-atụtụ mmadụ 20 nụnwa bụ ụmụ ikorobịa wee sị na ya bụ ihe nwaanyị enụnwa na-eme megidere ala ha maka ifi na ya bụ ihe megidere ala ha ha wee jidezie ya bụ nwaanyị wee tibie ihe wee gbaa ya ọtọ welu welu ọmụ nyanye nwaanyị n'onu nyanye ya n'ukwu wee kpụrụ nwaanyị wee gagharịa na obodo niile nke dị na ya bụ agụnese afam mmakụ kọmuniti na ya bụ ọgụ local government area nke enugu steeti ka di nwaanyị nụnwa na nwanne di ya nọ na-asị kedụzi ihe unu ji wee na-agba nwaanyị enunwa ọtọ kedụzi unu ji wee na etinye ihe ha nwa wee ya ma di nwaanyị ma nwanne di ahụ na-asị na ha ekwesịrị ikwu okwu bụ tinye aka n'igbochi ihe ha na-eme ya bụ nwaanyị ka nke a mesịziri ndị ọnụ na-eru n'okwu na ya bụ ọgụ lokal gọọmenti na Enugu steeti wee gbatara nwaanyị enunwa ọsọ enyemaka wee sị na ịdị ihe anụnwa ọzọ ị na-eme na ụwa anụnwa anyị nọ n'ime ya kịta na ụwa anyị nọ n'ime ya emepego echekwa m na ịdịrị ihe enunwa bụ ihe ya abụ ebe ọ bụ nọọ ihe gbasara okwu arụsị na nwaanyị enunwa ọ bụ na o merụọ ya bụ arụsị na ọ bụ arụsị ka ọ dịrị ije ọgụ ịda na arụsị ahụ bịara bịabịa tigbuo ya bụ nwaanyị ebe ọ na-atụtụ ya bụ ejuna ọ o mee nwaanyị ahụ ihe dị ịtụnanya ihe ya bụ ndị mmadụ fụ ya asị ee na ya bụ arụsị bịara ịnụ ọgụ gbasara ihe nwaanyị enunwa bịara ime n'okirikiri ebe obi ụwa anyị nọ n'ime ya abụghọzi ihe a ya aba apụta a na-agbaziri arụsị ọgụ ma ọ bụ a na-anụrụ chineke ọgụ dịrị chineke ka e emesiziri wee menyezie nwaanyị enunwa ihe ihere site n'ịgba ya ọtọ wee kpọgharịa ya n'okirikiri obodo ahụ niile ya bụ ihe bụ ajọ ihe ka ọ bụ ndị polisi etinyego anya na ya bụ okwu maka ifi ndị ọnụ na-eru n'okwu kwupụtara ihe enụnwa si mba na aya afọ isie kịta anụnwa ndị steeti cid nọzi wee na-achụgharịzi ụmụ ikorobịa mmadụ 20 ahụ bụ ndị tiri nwaanyị nụnwa ihe wee gbaa ya ọtọ wee kpọgharịa ya na ya bụ okirikiri obodo achọgidego kịta anụnwa wee chọtagodu onye isi ha bụ okoro stan onye nke dị 46 years mmadụ ise ndị ọzọ ndị polisi kparụgoro aka na ya bụ ọnọdụ gụnyere Jonathan Nwangene onye nke dị 43 years mmadụ abụchi mmadụ eke enwekwaziri onye a na-akpọ Samuel Anikene enwekwara Obiọma Nwangene wee chukwu Chukwuebuka Agụ mmadụ ise ndị ọzọ ọnụnwa bụ ndị nke nyere onye isi ha aka bụ Stan Okoro ha wee na-eti nwaanyị nụnwa ihe wee gbaa ya ọtọ kịta ndị polisi na-achụgharịsị ka ama na ya enwetakwu mmadụ 14 ndị ọzọ aka ha dị na ya bụ ihe mana ha onwe ha bụ ndị ka nọ n'ọsọ wee ruo kịta a na-ajụzi one enunwa anyị nọ n'ụwa na-emepe emepe kịta ụdịrị ihe enunwa aka bụ ihe aya na-akọ akụkọ ya n'ebe anyị nwa nọ dịka ndị Igbo anyị niile ma na omenala bara uru mana ihe gbasara imerụ arụsị maọbụ okirikiri ebe arụsị nọ abụghọ n'ihe anyị nwa ya apụtazi ka na-anụ ọgụ ya ụdị ụwa kịta anụnwa mepere emepe nke anyị niile na-afụ na ya maọbụ nke anyị niile nọ n'ime kịta so na ya bụ ihe ha mere nwaanyị nụnwa anyị mana ọ bụ n'oge ochie ee anyị anabata ya mana onye ọbụla awago anya kịta ọ bụ ya merụ ndị ọnụ na-eru n'okwu jizi wee tinye anya na ya tinye ọnụ na ya tinye ije ọkpa ha na ya si na ha ya afụ isi na nwaanyị nụnwa ya enweta justice mana gụnwa na-anụzi ihe a kedu ihe ihe enunwa bụ wee nyere gị ị ya kwado na o kwesịrị ekwesị na ihe enunwa ndị enunwa mere dị mma na ọka ka ewelu gbarụ arụsị ọgụ ka ị ya na-ekwesị ịrapụ arụsị ka arụsị nụọ ọgụ dịrị ya ka ị ya na ihe enunwa ha mere bụ ihe ziri ezi ka ọ bụ kedu nke gị onwe gị nwere ikwu dịka ezigbo nwa afọ Igbo onye nke bụ onye ṅụrụ mmiri ara dịka onye Igbo